Akụkọ ụfọdụ si na akwụkwọ Maazị ọgbalụ dere. Aha akwụkwọ a bụ nza na Ọbụ". Akụkọ nke mbụ "Ihe mere ụmụ nwanyị ejighị agba ahụ ọnụ Na mgbe mbụ mgbe elu bụ ala ọsa mgbe ezi dị na ukwu ụkwa ụmụ nwanyị na-enwe afụ ọnụ dị ka ụmụ nwoke afụ ọnụ ụmụ nwanyị na-etokwa ogologo karịa nke ụmụ nwoke ọ na-amakwa mma nke ukwuu na-eke zarịzarị emetụ ya aka ọ daa yọrị Ọ bụ otu nwanyị aha ya bụ dị iche mere ihe ụmụ nwanyị ejighị enwe ahụ ọnụ ugbua, nke mere na agba ha na-acha amịcha karịa arụ osisi a na-akpọ ọkwara enwe, ya na Ọ ọkwụrụ n'ime amị. Nwaanyị a na di ya aha ya bụ Obiọma bi n'obodo a na-akpọ enyi mba mụtara ụmụ anọ. Obi tụrụ mma aka, too nke bụ ogologo. ọ na-eji arụ ya na-ete pekee pepe Nwaanyị a gbara otu ụlọ mebiri mmanya niile. Ọ bụ ajakaja nwaanyị nke a na-adịghị ekwe di ya etinye ọnụ n'okwu. obi kpọrọ ya nkụ n'obodo ahụ otu eze dị nke nwere ihe nke ukwuu o nwekwara ụmụ nwekwa ego na ọtụtụ ihe niile a o nwere ihe kacha ya mma bụ otu ọla nna ya nyere ya mgbe ọ na-achọ ịnwụ ọ bụ ezie na eji edo wee mee ọla a ma ihe o ji dịkarịsịa eze oke mkpa bụ na ọ bụ ya na-agwa ya mgbe ihe ọjọọ ga-adakwasị ya ya mere eze ahụ zụtara otu obere afere mara mma wee na-etinye ọla ahụ ka o wee ghara ifunarị ya otu ụbọchị ụmụ odiboeze gara ịsa efere na mmiri ha wee bụrụ efere dum gaa na mmiri ha echetaghị wepụ ọla ahụ n'ụlọ mgbe ha ruru na mmiri ha hụ ọla ahụ ha wee were ya nye otu nwatakịrị ka o jide mgbe nwata ahụ na-egwuri egwu ọ maghị mgbe o ji tụbaa ya n'ime mmiri ha wee chọgide ọla ahụ ha hụghị ya ha wee bere akwa gaa kọrọ eze mgbe eze nụrụ ya obe akwa nke ukwuu ozikwa mmadụ dum ka ha nyere ya aka chọọ ya mmadụ dum wee chọọ ya n'elu chọọ ya n'ala ma ha ahụghị ya eze wee nọdụ na mwute ọ naghị eri ihe ọ naghị achịkwa ọchị otu ụbọchị otu nwata aha ya bụ uche wee na-aga na mmiri nwata ahụ nwere obiọma ma nne ya na nna ya anwụọla Mgbe ọ pụrụ n'ụzọ, ọ otu nwata na-ebe akwa. Ebere nwata ahụ mere ya nke ukwuu. O wee jụọ nwata ahụ ihe na-eme ya. Nwata ahụ wee sị na akpịrị na-akpọ ya nkụ. O wee kọrọ nwata ahụ na azụ gaa na mmiri. O wee kwọrọ nwata ahụ n'azụ gaa na mmiri. okuru mmiri wụọ ya n'ahụ nyekwa ya mmiri ọ ṅụọ mgbe nwata ahụ ṅụsịrị mmiri ọsị uche ya were ihe o ji egbu azụ tinye na mmiri ya were azụ ọbụla o gbutara laa n'ụlọ ya mgbe o ruru ya bọọ azụ ahụ werekwa ọla dị ya n'ime wee gara eze Mgbe ọ gwachara Uche otu a, Uche ahụghịkwa ya ọzọ. Uche wee mee otu ọ gwara ya. Mgbe ọ bọrọ azụ ahụ, ọ hụọla eze. O wee were ya na-aga igosi eze. Mgbe ọ pụrụ n'ụzọ, ọ hụ nke m dị iche. O wee were ọla ahụ gosi ya nke m dị iche wee nara ya ọla ahụ gbalaga uche wee bere akwa gaa n'ụlọ eze si ya na ya ma ebe ọla ya dị eze wee malie elu n'ọṅụ si ya biko kwue ihe a ga-emere ya ma ya gwa ya ebe ọla ya dị uche wee si eze chere mgbe a chọtara ọla ahụ ka ya kwue ihe a ga-emere ya Uche wee sị eze ka ha gaa n'ụlọ nke m dị iche chọọ ọla ahụ. Mgbe ha ruru, nke m dị iche wee were ọla ahụ zoo n'ime afọ ọnụ. ọnụ ya n'ihi na o toro ogologo nke ukwuu. Eze na ndị otu ya wee kwasasịa ihe dum dị be nke m dị iche na di ya ma ha ahụghị ya eze wee sị nke m dị iche na ọ bụrụ na o weta ọla ahụ na ya ga-alụwa ya nke m dị iche wee ṅụrịa ọṅụ wee sị wee si afụ ọnụ ya wepụta ọla ahụ mgbe ha laruru n'ụlọ eze wee kọrọ ya otu ya si wee weta ọla ahụ na otu nke m dị iche si wee nara ya o were eze iwe nke ukwuu otu ajọ nwaanyị ahụ bụ nke m dị iche si wee nara uche ọla ahụ o wee sị na ya ga-egbu nke m dị iche ma Uche nwere obiọma nke ukwuu. O wee rịọ eze sị ka ọ ghara igbu nke m dị iche kama na ihe ọ ga-emere ya bụ ka akpọpụta ụmụ nwanyị niile kpụọ ha afụ ọnụ ha. Ọ gwa ya ka o werekwa nsị mbe tee ya ka o were ghara ipute ọzọ. Ka nke dị iche wee ghara izo ihe na ọnụ ya ọzọ ya na ụmụ nwanyị ndị ọzọ eze wee mee otu a gwara ya ọ kpụchaa afụọnụ ụmụ nwanyị niile werekwa nsị mbe tee ya site na mgbe ahụ ruo ugbu a ụmụ nwanyị anaghị enwe ọnụ akụkọ nke abụọ nwaanyị a na-akpọ nwaanyị na-akpọ di ya onyenụ mgbe mmiri rụrụ tuo nwaanyị a o sị ọnụ ọha dị m otu nwoke nwere otu nwaanyị mara mma nke ukwu ha abụọ hụrịtakwara onwe ha n'anya ma otu ihe bụ na nwanyị a anaghị akpọ di ya aha ihe nke a na-ewute di ya nke ukwu naanị ihe nwaanyị a nwere ike ịkpọ di ya bụ onyenụ ma aha di ya bụ ọnụọha egwu anaghị ekwe nwoke a abara nwunye ya mba maka ihe a n'ihi na ọ na-atụ ụjọ na nwunye ya ga-agbalaga otu nke o nwere mbụ siri gbapụ n'aka ya otu a ka ha abụọ bigidere ruo afọ atọ echiche na-egbukwa nwoke ahụ n'ihi na ihe nke nwunye ya na-eme bụ arụ n'ala ahụ otu ụbọchị nwoke a bịa si na ya ga-ejisi ike kwụsị ihe a. O nwere otu mmiri ọma aha na nwunye ya na-agafe mgbe ọbụla ma ha pụwa n'ikuku n'ehihie ma ha ịna ikuku n'ehihie ọnụaha gakwuru mmiri a rịọ ya ka o jide nwunye ya ma ha gafewa ka ọ ghara ịhapụ ya tutu ọ kpọọ ya aha mmiri a wee kwere n'echi ya ọnụ ha na nwunye ya apụwa na mgbe ha na-agafe mmiri ntakịrị ahụ ọnụ ọha gafere ọsịsọ hapụ nwunye ya n'etiti mmiri otu mgbe ahụ mmiri ahụ ebido na-eto na-eto wee rue nwunye ọnụ ọha n'okwu n'ihi na nwanyị a n'ihi ya nwanyị a ebido kwee sị onye nụọ mgbagide ma mma onye nụọ mgbagide ma mma ime rie m mgbagide ma mma rie ụkwụ m mgbagide ma mma rie ikpere m mgbagide ma mma rie ụkwụ m mgbadege ma mma onye nụọ gị mma mma mgbe ọ gụrụ nke a nwoke a emee ka ọ nụghị ihe nwunye ya na-ekwu gbaa ya nkịtị mmiri a etokwa ọzọ toruo ya afọ ya toruo afọ ya nwaanyị etiekwa ọzọ gụọkwa kwa a ọzọ mgbe nwoke a hụrụ na mmiri eruola nwunye ya n'afọ obi mapụrụ ya o chee na mmiri a ga-akpụrụ ya wee tie mkpu rịọ mmiri sị mmiri ọma hapụrụ m nwunye m nwunye nke m mmiri ọma hapụrụ m nwunye m nwunye nke m ada nwaeze ọma ada m ji eme ọnụ mmiri biko biko Mgbe o kwechara nke a, mmiri azaa ya sị, ekwe m ekwe o. Ada amaghị onye ukwu, ada amaghị onye nta, ada amaghị di ya. Ekweghị m ọnụ ọha. Mgbe ọ gụrụ nke a, ọ ọkwa ya ọzọ toruo nwaanyị a n'isi aka ya ya ekwekwa ihe ọ na-ekwe mbụ di ya ekwekwa nke ya rịọ mmiri si ka ọ hapụrụ ya nwunye ya na ya ga-enye ya ihe niile mee mee kee ya ụzọ abụọ mmiri ajọ mgbe mmiri toro ruo olu nwaanyị a ya etie sị ọnụ ọha dị m ị gharala m ị gharala m ọnụ ọha dị m ọma ị lam m ala ị lam m mmiri eburula m laa ị m ala ị lam m olee ka m ga-ejiri mejọọ ị m ala ị lam. m otu ihu ọ gụchara abụ a mmiri a tawa tawa tutu o rue mpataala ụkwụ o rue mpataala ụkwụ ya n'ihi na ọ kpọọla di ya ọnụ ọha ọnụ ọha bido mgbe ahụ nwaanyị abịa kpọwa di ya aha ya obi abịa dịkwa di ya mma ha abụọ ebirikwa n'udo ịhụnanya ha nwere abịa karịa otu ọ dị na mbụ